Lekwa otu o si bido: Ị na-arụ ọrụ n'ụlọ akụ dịka onye na-enye ndị mmadụ ndụmọdụ. O nwekwara otu nwoke na-abịa mgbe niile adọrọ ego. Mgbe ọbụla ọ bịara, ọ na-achịsara gị. Otu ụbọchị ruo, ọ bịaghị gị nso takịrị gị na ntị sị gị, "Nne, ọkwa ịma na ị mara m mma n'anya?" mgbe ole ka ị ga eso m aga Lakeside ka m gụnye gị azụ amịrị amị echia si ya maazị Titus ọrụ juru m aka mana m ga-eche echiche banyere okwu anyị gwara m mgbe ọbụla maazị Titus bịara ọ na-agbago ụgwọ azụ na-agbago ụgwọ azụ ndị gị na ya na-arụ asị gị enyi ya ọkwa ịma na anaghị anọ ofu ebe kiri mmanwụ soro na maazị Titus gaa taa azụ o yiri ezigbo mmadụ nye ya ohere ka ọ mara gị otu fraịde ruo mgbe a gbasara ọrụ isoro maazị Titus gaa Lakeside mgbe unu ala ọ sị ehu nne kemgbe m matara gị ana m arọ arọ maka ụbọchị dị ụta mgbe ọ ga-awụsọ mụ na gị ọ jụọ gị ka otu ọrụ gị gara taa a ah, esi maazị Titus ọrụ m siri ike mana enwere m olileanya na m ga-enwe nkwalite n'afọ na-abịa abịa Maazị Titus asị gị ọkwa ịma na anyị lụọ ị ga-akwụsị ịrụ ọrụ n'ụlọ akụ <laughs> ị chere ma ọ wee egwuregwu si ya amụbeghị nwoke ga-asị kwụsị ịrụ ọrụ bekee ma anyị lụọ Maazị Titus asị gị nke ka na-ekwu bụ aja mbele ọ mgbe m kwụrụ ụgwọ isi gị ga-esi m na amụbeghị m na ọ na-eme a na nwaanyị na-alụbeghị dị na-arụ ọnụ bekee dị dịka ngwaahịa akpọsara akpọsa na-eche ka nwoke bụ ekwe ya ọnụ mgbe nwoke zụrụ ya ọ ga-eso nwoke laa n'ụlọ ya n'ihi na ngwaahịa akwụrụ ụgwọ ya gịnị ka ọ na-eme n'ahịa isi ya maazị Titus ọnwụ na-eme a maka okenye nwaanyị a na-akpọ Ngozi Okonjo ala onye bụ onyeisi ndị World Trade Organization Titus asị ehe ama m maka ngọzi okpokpo ị na-eji onwe gị atụnyere ngọzi ị nwere isi akwụkwọ ngọzi nwere ị gara mahadum n'obodo oyibo ọ na-aka mma mmadụ iji ire ya agụ eze ya ọnụ mmadụ ikonye akwa ya ebe aka ya ga-eru hmm. mgbe Maazị Titus na-ekwu ihe ịtụnanya ndị a ụsọ agbakọrọ gị ibido kọwa toho toho nye m mmiri nye m mmiri ọ nne ndụ ndụ ọgbanye gị mmiri ịṅụọ mgbe ị nwetara onwe gị esi ya mm, ka m lawa ose agbakọrọ m emebiela abalị m ebilie baa n'ụgbọala gị laa mgbe ị laruru maazị Titus akpọọ gị n'ekwentị sị gị eo nne ndoo maka ụsọ nke agbakọrọ gị mana ị ga-abịa n'echi ka anyị tachapụ azụ anyị na-ata <laughs> ifufe isi si ya mba mba mba maazị Titus ka m gwa gị eziokwu abụ m onye